aha m bụ Chinwelonuju abụ m onye nkụzi asụsụ Igbo na anti Chi's Igbo klas ọ bụrụ na ị bụ onye na-achọ ịmụta ka esi asụ asụsụ Igbo mana ịhụbe ụdị ihe ga-enye gị aka ịmụta asụsụ Igbo ngwa ewetara gị oziọma taa oziọma nwetara gị bụ maka anti Chi's Igbo klas na anti Chi's Igbo klas anyị nwere group classes nke ga-enye gị aka ịmụta asụsụ Igbo ị ga-amụtakwa ka esi ede ma sụọkwa ma gụọkwa asụsụ Igbo ị ga-ahụkwa ndị ọzọ dịka gị na-achọ ịmụta asụsụ Igbo na Antichi's Igbo class biko bịa soro group anyị group anyị na-atọ ụtọ ọ ga-amasịkwa gị maka na anyị na-eji obiọma anyị na aṅụrị na-amụta asụsụ Igbo ngwale ọ bụrụ na ị bịa soro Go Places anyị taa ị ga-enwe lifetime access to Igbo 101 and Igbo 102 nke ga-enye gị aka ị na-apraktisi asụsụ Igbo gị ị gakwa anyị our practice group nke ga-enyekwa gị aka ide ma sụkọrịta asụsụ Igbo gị na ndị ọzọ na-achọkwa ịmụta asụsụ Igbo kwa ụbọchị ị nụla maka ụdị ihe a mbụ mba nụnụ bịa soro Go Places anyị Go Places anyị amaka ọ bụrụ na ị bụ bigina intermediate ma advanced maọkwa na ị chọrọ ịmụta tinye na nke iji eji inwe nsogbu ọbụla biko bịa soro anyị na Aunty Igbo klas group classes anyị ga-enyere gị aka achọrọ m ịhụ gị na group class anyị biko jisie ike bịa amakwa m ihe ọzọ ị na-eche biko sign ya up soro akara anụ n'okpuru ebe a sign ya up ka ị soro anyị mụtawa Igbo biko ọ ga-amasị m ịhụ gị ngwa dị